Amụrụ m na Amerịka. Amụrụ m na Amerịka. I was born in America. Amụrụ m na Amerịka. I was born in America. Amụrụ m na Amerịka. I was born in America.